ndị igbo kwenu igbo kwezuonu tata bụ fraịde 17th march 2023 o nwere ozi tinubu zilu ndị igbo nọ na Lagos ka m plee elu unu ya ndị na-anụ yoruba ka unu nụrụ ihe o kwuru wọ́n lọ sílé ìwòsàn wọn wọ́n á gbọ́ oògùn ọ̀fẹ́ wọ́n á rí old dẹ̀ tún gbé yẹn lọ sókè a dá iléeṣẹ́ lẹ̀ fún wọn wọ́n ń kọ́ṣẹ́ a a lè dá wọn dúró àwọn àjèjì tó ń yá wa èkó ṣé kò bá dáa tó bá jẹ́ àrùn ló ń ṣe wọ́n bí tó bá jẹ́ àìfọkànbalẹ̀ ló ń ṣe wọ́n bí tó bá jẹ́ àìríṣe ló bá wọn bí wọn ò ní máa wà àwọn tó ń ya bo èkó tí wọ́n kúrò lù wọ́n tó ń wá sẹ́kọ̀ọ́ àní wípé kọ́ má wà á lè sọ pé wọ́n dá fún ìgbìyànjú wa eléyìí tó kù ó di ẹ̀. unu anụghị ya e? so ndị na-anụ yoruba unu ga-anụzi ihe o kwuru mana ya enwetago sọmbọda eme interpret ihe o kwuru ọ mkpali ka ọ na-akpali ndị igbo nwanne agaghị m eji ntị na-anụ ebe a na-akpali ndị Igbo ọdọrọ pọsịbụl kama aya nkwa tumoro ka anyị nwụọ kịta kịta ọdọrọ pọsịbụl ịma ihe ndị a na-eme ha ji nwayọọ na-asọpresị anyị na-asọpresị anyị jenereshọn to jenereshọn emegidezie ka anyị rịzie ka ka ka anyị na-atụzi ụjọ na lai nwanne ana m enye gị advice tomorrow bụ elekshọn ekwutela okwu Biafra o nwelu ndị Igbo pụtalụnụ si no no no no one Nigeria unu walia ndị be anyị some of them jebe ịtụ vote and onwere na-protect ha n'oluo tomorrow ka Tinubu kpọpụta ndị APC chịpụta hoodlums ka abịa kugburu ụmụazị be anyị nwanne inwe egbe tinye mgbọ egbe gị n'oyibo igbo m tinye mgbọ egbe gị chekwa onwe gị inwe pompashon ịchọọ itinye mgbọ na ya etinye na mgbọ aa etinye na bb e, e, e, ihe ị ga na-etinye bụ LG o nwere mgbọ LG mgbe eji agba enyi ọ na-eshift moto isuo ya na-arụ moto o moto LG ọ bụrụ AA um, bụ mgbọ nnụnụ mgbọ eji agba nnụnụ welu AA debe n'akụkụ ije chọba BB maọbụ LG katreji ichekwaba onwe gị anwụkwana ọnwụ ifele ka ụdị rọbish dị ha abịa na-agbadi swepụrụ nkịta abịa na-ewere mmadụ na-egwuri egwu ị ga-asị na m na-eme incite violent lukata onye unu ji wee melụ onye a candidate na-apụta for prezident ya chi obodo ka o si incite problem ihe a ka Buhari bịalụ etu a ka o si wee megide insit violent na insit violent asị no no no si welu nwayọ lukata ihe Buhari jide ndị mmadụ masaka mmadụ one ka Buhari masakalụ n'ala Igbo ka udochikwa ahụ ka udochi anụ ọhịa nke a dis ozu nke anwụrụ anwụ ọsụrụ afọ ya bụ Tinubu apụtakwa na bidokwa ebe ndị Igbo nọ politiks niile na-eme na Naijiria bụ etu e ga-esi wee gbu ndị Igbo nwanne nwee egbe ibulu egbe gị nwanne gị na-atụ ọ bụrụ decide na ị chọrọ ịtụ vootu up to you nwanne gị na-atụ vootu ibulu egbe kwụrụ n'akụkụ onye gbara na isu ịnọdụ ebe nke ị nọ sutuo ya na ozugbo egbuo gị mma iwere mma bepụ onye ahụ onu finish if not agada atụ anyị ụjọ na naijiria ndị a na-afọtazi ndị Igbo asị ndị dịzi wik apịa gị pịakwala ozugbo ọsọkwenye kwenya welu ndị polisi wee bịa we don't care e, United Nations na-echi ntị ka ha ka ntị ha kpọpe and this problem Tinubu na-eme pro ihe na this politics ha ji ndị Igbo na-egwu nwanne gwanụ Tinubu onye na-anụ Yoruba ji egwa Tinubu problem ọ na-achọ mbọsọ ọ ga-enweta ihe eh? I don't think na generation ya ga-forget ya ọkwa all this while na ọ na-epushu ndị Igbo ndị Fulani na-edeceive ya ọ na-epushu ndị Igbo na epusu ndị Igbo Lagos we are talking about Lagos Lagos Lagos nwanne ilesịrị mmadụ ana you sold your land Igbo man bought that land that land belongs to him nwanne onye atụ n'ụjọ na igolo ụlọ na Lagos doesn't mean doesn't mean that na ị ga na-agba na ebe igolo ana ọrụ ha nwalesịrị gị ana but I'm advising you gbada na ana Igbo ka ị galụrụ ya jee lọrọ ya na ala igbo ọmọ unu na-edevelopụ dat place mụọ ka ebe anwa na-enwe mụọ value gaanụ na ala igbo kwunu jee developụ be ka ebe anwa nwebekwuo value ka ha nwa bịabazie abịaba enough nwanyị ndị a ga-eji wee na-etinye mmadụ ụjọ na arụ mgbe ọbụla nwanne inwe egbe ibula egbe gị debe n'akụkụ onye suo gị kasasị everywhere meke ọ na hudros anwa hudros anwa ọ na-ekpopụta meke shon ọ na isi kunu ya na-apịa ha mgbọ kwụbụrụ ha ghasalụ n'ala Gwanu Tunubu, yes. Nandi ready for, the, for him. And they use Tunubu against the good people of Yoruba. Nandi Ibodi crash. Some of you will now watch this video and said, uh, eh, violent is not for everything. Look at somebody who is coming for president. Ihaka Buhari Mbelo. I said, no, don't use violence. One fire for fire. EPM, just as everywhere. Which kind of rubbish be that? ebe okoko nke asị wee pụta ọ bụrụ ndị igbo onye nke apụta ndị igbo ihe ejidego everywhere develop adọrọ satisfy nye na biafra unu esi mba na ọwọ naijiria ka ndị mmadụ tụkwuzie vootu na wọn naijiria nwa ekpolu ndị hoodlums pụta na-akụpụ ndị mmadụ si na-egbu ndị igbo fọ wọt nwanne chụọ egbe gị chụọ ezigbote egbe na-eme eme jee chọba LG ma BB e mgbọ mgbọ a na-akpọ LG BB pịasa everywhere ka onye ọbụla gazuo ike mụnwa bụ the last person ga-anọ na-esi etu a na-agwa onye igbo okwu nna onye ya bụ ihe ga-emere ya mee ka ewu dị rọbish dị ha ka ewu dị dị ha onye bụ tinubu na-enu okoko na-agụsi ọnụ asọ mmiri na na onye ebe ebe onye si wee pụta ọbịa na-akpọ ndị igbo onye ọbụla were ili egwu ezi ọnụ the more ị na-akọnvinsi ndị mmadụ ka eje tụọ vootu the more ka ị ga-eprovide sekuriti for them ndị igbo protect onwe na Lagos ọ bụrụ gị fọsụlụ onye yoruba ya laa ya And then when you protect yourself. Don't listen to anybody more United Nations. They will hold this one against you. Hold that one against you. Omulonye hold anything against Buhari. Ochichana Napo now. How many people can massacre? Did anybody hold anything against them? Then common man will not talk. Will they will not hold against. Come and hold against me. Look at somebody who is coming out as a president. Look at the kind of statement. Inciting violence. And you expect me, ordinary man, to fold my hand and say, please, please. It's a lie. Fire me, I fire you. Law of Moses, do me, I do you. If you want peace, we give you peace. If you want trouble, we give you terrible trouble. Tinubu, you never know Igbo people. Oh. You never know. That wahala where you they look for, the day when you go rain in Lagos, I pray make you no rain. If you rain, you go run. You and that your hoodlums. We go scatter everywhere for that Lagos. We go scatter them. Nonsense. Now we force you to sell land. As we are talking now, your people are still selling land in Lagos. Now we force you to sell land. Una carry everything in Lagos, all the seaport everywhere. Una they work, walk against Igbo people. Make Igbo no develop. No seaport, no airport, nothing. Now everywhere, everybody, be forced to come to Lagos. Now you are telling us that you will come to Lagos, you feed us, you give us food, you do this. My friend, do you see me in Lagos? Do I look like a hungry person, Tinubu? Did you see me in Lagos? Do I look like a hungry person? What do you have in Lagos? We are the one who developed there. With Yatibo people, Lagos will not be like this. So stop making that inciting problem here and there. Get a fuck off. Motherfucker. Asshole. Every time you people will be disturbing Igbo people. You want to kill all of us. Because you want one Nigeria. Give us Biafra. No, no Biafra. Okay, let us do one Nigeria. Problem. You won't allow people to vote. You won't nothing. You don't accept evil people for anything. Biafra. No Biafra. Uh, people, those who decide to vote for election, you don't allow them to vote. You start killing them. I will insult you because you are not a human, Tinubu. You are less than a human. If you incite trouble, I bring, we bring the trouble to your doorstep. Yes, we're capable of bringing problem to your doorstep. And nothing will happen. Nonsense.